ụmụ igbo ụmụnne m ana m ekene unu aha m brọda Paul Chigbo asị m ka m bịa tinye okwu gbasara nwanne anyị nwoke bụ kc na igwe kredo Ojazi ọnụ enwebugo nke m kwuru ekwu wee dụọ Ojazi na igwe kredo ọdụ ịma na asị na ana nwata na-apịa aka were agba ude na na-ajụ okenye ọnọkwụ ya ekwuola m okwu ọtụtụ oge na ihe onyonyo wee kwuo na onye anọrọ ebe anọkpa adam eri ọkwa ifuru onye anọrọ ebe anọkpa ọ dam eri nwata kwuo okwu amara ka uche ya ha onye ọbụla ji mmiri ọkwụrụ wee wụwa ahụ gị na ya na-aba anụkwa n'ọgụ mana emenwu di ya na mgba onye ha ji mmiri ọkwụrụ kwụrụ wụwa ahụ ejekwana nwa ya ọgụ maka ịma e nwude ya na mgba a sị m ka m were ife a wee klia. ife nkọwara n'ihe onyonyo nke mbụ o doro onye ọbụla anya enwere onye nna asaidịrị mụ na ka esi amara ọwa na ụwa mụ na igwe kreda amara ọwa na ụwa mụ na ojazi amara ọwa na ụwa mana ife kwụ ọtọ kwụ ọtọ ife gbara ngọ gbara ngọ ife mmadụ amara ọkarịrị ya a sị na obodo ọkụkọ amara ala n'ofu ukwu ka o ji akwụ ọ bụrụ mmadụ fụba ọja ọ bụrụ musishan ọ bụrụ mmadụ mawa mbem ọ bụrụ musishan ọ bụrụ ịgba monki post esi na ịbụrụgo futbọla monki post ị na-agba na nkọ striti gị eh, ndị super eagles pụtazie ma ndị na-agba premier league na-ekwu ị na-ekwu maka na futbọọlụ ahụ dị raund onye ọ na na-emetụ nwunye ụkwụ ọ bụrụ otu a ka ọ dị onye bụ mmadụ ụzọ sibi ite na aka ya enwe mkpọmkpọ ọkụ na mkpọmkpọ ekwu ife dị iche dị na dizaina na telọ ife dị iche dị na eletrishan narị waya ife dị iche dị na cook ya na ordinary person na-esi nri na kitchen chef ife dị iche dị na ya chef na onye ọbụla every woman nwere ike ịba na kitchen sie nri mana enwee chef enwee cook enwee reason ọ na-abụ oke akpọ gbara ahụ fụ Ezekude na ọ na-arọ ya anya mana ọmụrụ nọ ndị mmụọ chiri Ezekude n'ọzọ n'agbanyeghị na ya afụbero ndị mmụọ ahụ kedu ebe okwu m na-eje ụmụnne m adụọna m igwe kredo na ọjazi ọdụ mana mgbe ụfọdụ ijiji enweghị onye ndụmọdụ na-eso ozu aba n'enyi ọkwa ịfụrụ ndị niile a na-ajali ha ma blọga asị na-ekwu onye ọbụla kwuru uche ya enwere onye ụta dịrị onye ka o ji ha dị mma ibu okwu ụbụ ma ọ bụ ịaraivụ na konklushọn mgbe ife a na-ekwu edobara gị anya till this moment afụbara m open apology n'agbanyeghị na igwe kredo na-achọ ije nga ya na ọjazi nwee ike asị na otoruba ha mụrụ m ahụ n'ọdị mana ọ bụrụ na ọ na igwe kredo ya eje nga o nwerọkwa ife ji ya nụ ọ gwụchaa na ka esi omeli ebere anọ m n'indọstrị mara how it works ekwu m ya n'ihe onyonyo nke mbụ mmee na ọ na-abụ maazị be anyị ife ọbụla ọ na-ebido ime eme ego ka ọ na-ebu ụzọ bịagodo ka ikwuoro m helo na maikrofon ego one ka ị ya akwụ ya kịta isi kwuo nwata e nwere fada moto ya mebiri ụmụazị na-agba bọọlụ fada yọọ ha bịa akwa moto ụmụazị na-agba bọọlụ praịmarị skuul wee sị fada na nke a bụrụ nke otodiri ji ese ego one ka ọ ya akwa ife ụmụazị amara aka nri na aka ekpe jụrụ fada ọ bụrụ ife a na-ekwu na igbo fuo ego ole ụmụnna ya emegbu onye nne ji nna ka ya kpakọrọ ala obi ya anyị eji maka na ka esi ha ji ego ghara ekwu na nke bụ eziokwu ọnya ka igbo ji wee sị na ọ na-aka mma na nkịta nwụrụ n'amaba ọkụkọ maka na ọkụkọ nwa na-amabe nkịta ọ bụgo na nkịta anọrọ ya a ekwu na ọnya tagburu ya maka ụfọdụ ndị blọgas kwuru okwu e, ọ maka na ọnwa ogbenye ọ maka na nke a ekwuchalụ m sị na ife ọhụrụ na m kwuru nye soro m ọ ka m si ekwu okwu m ejikwa m ihe a were enye igwe kredo ndụmọdụ nwanne m nwoke uche gị di ya ọjazi gị nwa bụ obere nwa nwee ike zọba onwe gị akara akụ nna bụ abụrọ the same onwegoro kọntraktị unu nwee with ife na-aga on now na ego one ka esi flash go all the deniers unu put out na social media according to reflections ife m fụrụ 1 point something million 1 million 2 something gaa na akaụntụ igwe kredo ebe gị wajazi meghekwuru ọnụ kpọọ ka esi yọọ ya ego mgbe arụ adọrọ ya dad ife ọ na-enwe rapport ife ọ na-enwe good relationship a na-esi na anarịbe enu were ya nwayọọ eh, ị ya aba na akpa mmadụ bute ego niile onye ahụ were the same day ụkwa dara ụbọchị ahụ apịa ya ụbọchị ahụ rie ya ụbọchị ahụ ahụ ya afụkwa onye pịara ụkwa ahụ ọ ka esi eme ọ step by step a na-esi na narị elu ị na-arị lada ihe ebido from the first step imeje jọm pụọ ụdị ogologo ọsọ gị too ihe ebido from the first step wee riwe elu onye batara ịfụ ebe a na-agụ newspaper maọbụ ebe ndị enwere ka ọha ha nọ ndị ifu ebe <laughs> ife ebe ka m ghara osị na ụmụ ogbenye maka ada m ịsụ asụsụ ahụ ife ebe ndị e nwere ka ọha ha na-akọ akụkọ ndị ọgaranya ee eh? iweka ebe a na-agụ newspaper ma ebe ndị ọkada ji ndị keke a na-asịghị na na ịnọsị nke ibeto jide ego na ibeto ka kotek jide ego na kotek ka chikasi jide ego ajụjụ wee bụrụ kedu onye n'ime unu ndị a niile mere akaụntant kedu onye n'ime unu bụ chief akaụntantị ha ebe akaụntụ ọfịsa ha kedu the yastic of your judgment nọọsụ ọsọ iwe efe taịm ahụ iji wee na-akọ akụkọ a ka ndị ọgaranya niile adị bizi na-enwe biznes kedu na-eje mitin na-eme kọls ego a na-abata maka ebe ego dị ka ego na-eje ibe m na-akọwa bụ ego bata mmadụ aka ifuturu karakta a na-etest the faithfulness of a poor man mgbe ahụ ọ ka dị poor i were ego nwa ya n'ụzọ niile mara ma ọ dị faithful Then Nay see the humility of a rich man and how the rich. Underline this statement. The faithfulness of a poor man can be tested when he is poor. maka onye batego amaka agwa ya dị ya na ike then the humility of a rich man can be tested when the person is rich Oga ke ka ị ya ama maka na dezo yezo. anyị ma na-enwe nke a na-efe eke efe eke mana onwe mgbe nta efu tru karakta onye ahụ ego na-ewepụta tru karakta mmadụ anyị afụgo tru karakta ọjazi anyị afụgo tru karakta igwe kredo ekwuru m ya na ha nwere elements of pride mana okwu ọnụ ha anyị afụkwuo na right top ka esi drọpụ eh, sorry right igwe kredo ha drọpụ ha ji wee bata Lagos eji wee mee ha rest ụnụ amara bụ split nke eh, afa ya pepa ụnụ amara ife ọ bụ unu eh, a na-ekwu na eh, emeghe ọrụ unu nke a akpọrọ unu show na niile ka esi kwu ọ bụrụ na uko esi na bibọọdụ niile dị na asaba n'afọ gị jụrụ ya ka anyị nene akaụntụ gị daa piriọdụ a na-akpọ gị oku a ka amara ego na inwe ka anyị mara show na ije ka anyị mara ego na akwụrụ gị anọ m n'ịndọstrị pepa a gwara unu bịa saị nụọ eju na ịma abịa na ị nwere shows ọ pepa ka abaghị ọgaranya ọ pepa ka eweta kọntiniti n'ife gbasara gị na ka esi mana ewere uko kofuo nke ahụ ngwa gị rapụzie ọjazi ka ọ bịa ezi na ma bịa na ịmara ife ọ na-abịa sain ọ na arrogance ọ pride ka m ji gwa gị n'ihe onyonyo nke mbụ ime na esi na onye buuku oge egwu ife dịka legos ọ ma agbara gị flight na ya abịa mmadụ one ka gị nwakpogoro egwu ego one ka ị kwụrụ ha mmadụ one ka ị kpọrọ ọrụ mesi na ego one ka anyị marụ nnọọ ka isi agafe nya ego ọnya ka m ji sị na onye anọrọ ebe a nọ kpa ada ama eri ọ na-abụ akụ ihe nwata egwu oche na ọba anụ ọgaranya igwe kredo idebe ha 1 naira were ya nwayọ idebe tankị mmiri dada enye mkpọtụ men who talk too much they do little idebe ha 1 naira ife ka na-afụ bụ esere enu ego ego one ọbụla dị na akaụntụ gị na-ebughị isi iji asụ ụdị asụsụ a ma ọ write up idere eji wee mee na arest na unu in good ọ ga ije kọt iyi eje nga i tell you ife anyị na-emewe ka ayọtụ tuo ka esi mụnwa si ayọ ya ije kọt you will end up in prison ị mara ife ọ bụ ije eh, na mmadụ rejistara egwu mnwa na-erejista egwu m na NCC Nigerian Copyright Commission because ama m the legal implication ama m na ọtụtụ na ndị indọstrị a bụ ndị ori ndị a ndị na-ezu egwu mmadụ ndị na-ezu fim mmadụ ife a ka anyị na-adị n'indọstrị ọ bụrụ ọta ka m nọba ya bịa sa na akwa eju na ime eje gị nwaworo onwe gị nri gị nwa na-ekpesa sho ebe niile postu gị ị marọsị Instagram ka esi ị nke ndị 5 star Eh, look at the atọrụ gị ndị na-efere ije nyụọ nsị na ya a na-enye gị ara ị na-aṅụ akpa osisi and you are still complaining you are lamenting look at the results eri eh, e nri 17,000 egesti chọta gị e, e akwọ gị kwọrọ mmadụ <laughs> chineke meelụ mmadụ ebere eme gị invite ị bịa na 5 star hotels mmadụ chọrọ gị bịa ikwe gị onye arie ọ bụrụ m mma ebekwa ebe a ya enweta m mma dị ebe a ya ebutenwu m mma kpọrọ onye ha chọta mụ jebe ebe mma akwụnwe ụgwọ ị nọrọ onye bịara abịa rite gị ndị 17,000 ị bịa na alamenti na ya ego ndị spend n'ụlọ na hotel esi na 70 ka esi kọnfam bụ nọ 17,000 o jiri pepa Ọ dị while ị na-eji agrant interview na-ekwute ọgaranya ma ọ na nkwute ọgaranya ka ogbugbu ya ọ chukwu na-eme mmadụ eze my brother ịkpata ego adịrịzi na n'elu adịrịzi ọ na ọ dịzirigo ka ifo gị no man is an island mmadụ ka eji aka look at a golden opportunity ka unu ji sem sem sem were ile eke ire met were scatter the whole thing kedu obi ka esighị eji wee continue kwa with your people ife anyị na-ayọtụ ya mụnwa na-emebu ka ama mụ na ya eme open apology ka ọ kpọrọ unu mana the escalation ife a oge unu na-akọ ife asef ọ na Amerịka ọya ka m wee sị mgbe ụfọdụ agbakọ ọ na-akọ maka ọgaranya ọgaranya na-emerụ biznes unu na akpaghara ekwu maka ya ọ nọrọ Amerịka ha na-emerụ biznes unu were ya nwayọọ unu nidiri open apology ọkwa wit vidio rapụkwa ndị kwa unu n'azụ rapụkwa ndị na-ajanye unu na comment section hapụkwa invisible followers mbọsị ị ya anọ kọt ha ma anọkwa ya ịtụ ụkwụ na kọt ị eje nga ka m na-agwa gị ọ bụrụ maka na onye ji ego ka gị na ya ya eme uche unu di ya azị ka m nyekwa ndụmọdụ a ọ bụrụ na unu chọọ unu etinye ya n'ọlụ maka eso wee mee egwu mgbe m mere egwu ike si n'elu all my fourth album i spent 1 point something million wee made the promo ma wazobia fm abuja ama m ego na ha na m lagos ogodo 450 ka wazobia lagos na-ana were promote egwu various radio stations more than 15 radio stations ka 18 ka m tiri egwu a ụfọdụ ndị gụrụ m egwu m kwụrụ ụgwọ wee budo afa mkpagharịwa na m ebiro ha moto na m emerọ nke a na m egwu m ji aka m jiri aka m produzuo setụlụọ everybody so ibe m ji metụ ife a aka bụ na nke ọ na m na-eme ana m enwe evidence ọ ife megoro m amarọ m na ka esi nwee such a wee bịa kwuo efe m na vidiyo nke mbụ mee so ejikwa m nke a na-adụ ụlọ ọdụ igwe kredo gị na ọjazi meenụ open vidio apology to na e-money the entire family na ebe ị na ana abọghị ego isekpuru ana dakwuo na ana maa afọ na ana sọsọ na e-money na abọghị ego esere enu ego esere enu ego edezie gị cheki ijezie bụ ọrụ trela ike nke a bụ esere enu ego jos a na jos na splash gị ego little change dị ya n'aka ịdaa na ana nya ka ị bịa nyabụ isi ụnụ abụrụgo mmadụ bifo ụnụ bụ mmadụ na bụ ndị mmụọ mana ịbụ mmadụ to ya na ụwa nwee klaasị ọ chukwu debere ya otu ahụ onye ọ na-ama na the same mmadụ kakwa ibi ya and mmadụ ka ya ada aka ibi ya onye amara onye ka ya bụ onye nwụrụ anwụ ekwukwa m ya ọzọ anwụkwana onye ji mmiri ọ kwụrụ wee wụọ ahụ ọgụ maka ịma mmiri ya ịmanwu di ya na mgba mee na open apology ka unu ọ ka esi imone ndị 5 star ka ọ ya bụ onwe ka o si dị na mkpa echi afọ na unu ewetuo na mpako dị unu ahụ they can still carry you people along maka ebe ife dị mma ka ife ọjọọ na-eje adị ebe a kụrụ mkpụrụ ọma ka onye iro na-eje akụ mkpụrụ ọjọọ mmadụ nwee ike inwe gift ya kpọpụta ya mana ọ karakta ya eriten ya na gift kpu unu aga mana ọ karakta kwụwara unu n'ụzọ kịta na eweta unu down with all these scandals amụrụ m responsible company nwee ka ịkpụ unu egwu ife mmadụ kwutere n'ọnụ ya edebe ya ndụ ife mmadụ kwutere n'ọnụ ya eduni ya mmụọ enwe ndị iredebere n'ụlọ ọgwụ o nwee ndị nọ n'ili taa maka ire ha nwee ndị nọ n'oche eze from dustbin to palace maka ọnụ ha ka efe iji nke ga eme okwu ndụmọdụ ka m nyere afa m brọda Paul Chigbo ana m ayọ biko ka esi nwanne m etina ka isi e wenye aka no matter what ee eh, ife abụọ ja ụmụazị na-agbọ ee eh, ọ ọkara okorobịa ọgụ na igwe kere anụgo nwaanyị amarọ mma na mmadụ kpa agwa maka uche ya adaeme age adaeme okenye by age ọ by character biko ana m ayọ ka esi biko soro nụrụ onu m anụgo m ụfọdụ kpọrọ na-ayọ mụnwasa ayọ ee eh, ha ya eme open apology ha emere ogodu rapụ ha ha kọrọkwazie na-aga let the law take its course biko sisa adịghị onyonyo ụmụnne m ka ọ dị